AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa onye ọma na-ege ntị ndeewo ana m ekele gị eji m obi ụtọ na-anabata gị n'ihe omume nke ụbọchị nke taa na-asị ka udo nke chineke chi ya n'ime ndụ gị ka udo nke chineke chi ya na ezinụlọ gị ka ihe gara gị nke ọma anyị abịala n'okwu ndụmọdụ nke ezinụlọ nke ụbọchị nke taa chetakwa na anyị na-achọ otu anyị ga-esi wee gbanwee echiche nke ime mmụọ anyị ya mere n'ụbọchị nke taa nwanne m nwoke nwanne m nwaanyị na-ege ntị enyi m nwoke anyị ji palite ihe omume nke ụbọchị nke a mgbe ọzọ ọ laghachiri n'ebe ndị na-achọ mma e were agụwa chọọ ya mma n'ezie obi dịkwana ya ụtọ ihe m ji na-ekwuta ihe a ọzọ bụ na ihe anyị na-ekwu okwu ya bụ na mmadụ ịchọ ụzọ ọ ga-esi wee gbanwee ka ọ dị mma ile anya abụghị ihe ọjọọ kama ọ gaara akachasị mma ma ọ bụrụ na anyị leba anya n'ime mmụọ anyị anyị leba anya n'ime mmụọ chọọ ụzọ anyị ga-esi wee nwee mgbanwe nke ime obi were anya dị iche na-ahụ ihe ụfọdụ nke ga-enwe ike nwee nhuku na akparamagwa anyị na echiche anyị na ihe ndị nke anyị hụrụ ma bụ ụzọ nke anyị chere esi apụ ndụ nke a ga-abụ ihe nke ga-enyere anyị aka karịsịa n'ihi na ọ ga-emetụ ndụ anyị metụkwa ndụ ndị nọ gburugburu anyị anyị abụrụ ndị nwere obi ụtọ nọ n'udo nwekwana ike hụ mgbanwe nke onye ọbụla ga-ahụ ma si ee na mgbanwe abịala n'ime onye a ntakịrị mgbanwe nke anyị nwere n'ime mmụọ gị onye na-ege ntị pụrụ ịgbanwe ndụ anyị n'ụzọ dị ukwuu ma ọ bụ n'ụzọ nke a na-ahụ anya ndụ bụkwanụ ihe mgbe akparamagwa anyị gbanwere n'ụzọ dị mma ndụ anyị ga-abụ ihe nke ga na-aga n'ihu ndị mmadụ ga-ahụ anyị sị na n'ezie na ndụ anyị agbanweela anyị apụghị ịgbanwe ihe ndị gara aga ma ọdịnihu anyị gị onye na-ege ntị anyị nwere ọtụtụ ihe nke anyị pụrụ ime ịhụ na ọdịnihu anyị bụ nke dị mma ma ọ bụrụ na anyị na-agbalị n'ụzọ niile anyị nwere ike isi na-agbanwe echiche nke obi anyị na ihe ndị nke na-eme gburugburu anyị na ihe ndị nke na-eme n'ime ndụ anyị leekwa anya ọbụna ndị na-akpụpụta ngwa ahịa n'ụzọ dị iche iche ma ọ bụ ndị na-emepụta ihe ndị nke anyị na-eji enyere onwe anyị aka na ndụ anyị nwere ike ịhụ na site na mgbe ruo na mgbe ha na-eme ka ihe nke ha na-akpụpụta na-adịtụ iche ka a na-ahụ ihe dị iche n'ihe ahụ ha na-akpụpụta nke ga-eme ka ị ghara ịhapụ nke ha gaa chọọ nke ọzọ a ga-asị na ọ bụ nke ka ya mma ọ bụ ya kpatara ha na-eji ewepụta ohere chebara ya echiche na-ahụ na a na-emepụta ihe ndị a n'ụzọ dịtụ iche site na mgbe ruo na mgbe biko ọ bụrụ na anyị ga-alaghachi na otu ihe omume a si bido na nwatakịrị hụtara na nna ya na-agba isi awọ ya sị nna ya na ọ kawala nka achọrọ m ime ka anyị mara sị, o kwesịghị ka anyị daa mba na ndụ a n'ihe ọ nke anyị chọrọ ime maka ihe ndị anyị na-apụghị ịgbanwe ma ọ bụ ihe ndị anyị chere na aka anyị erughị ya o kwesịghị ka anyị daa mba ọ bụ ya kpatara ọtụtụ n'ime anyị na-eji ebi ogologo ndụ n'ụwa nke a ma bụrụ ndị tụfuru ndụ ha na-adịghị ihe ọ bụla nke ha ji ya lụpụta ọtụtụ n'ime anyị na-anọ nnọọ na-agụghasị otu ihe ma ọ bụ ihe ọzọ ebe a mụrụ anyị ejighị aka ihe a na-aga nke ọma ihe anyị na-apụghị ime ma anyị eleba n'anya chọọ ihe ndị nke anyị nwere ike ime ka ọ bụrụ na ọ gaghị aga ọ dị otu nwa agbọghọ ọzọ anyị chọrọ ileba anya n'ihe gbasara ndụ ya nwa agbọghọ a n'ezie mgbe ọ dị afọ iri atọ na asatọ nwa agbọghọ a bịara hụ na ndụ ya na-ala n'iyi ọ bụ onye na-ala na nkwala na nkwala n'ihi na ọ dị ọtụtụ ndị ndị nke na-eme ihe a na-ahụ n'onyonyo ma ọ bụ ndị nwere olu eji agụ abụ ma ọ bụ gụọ egwu ya dị mma nwa agbọghọ a na-ele anya n'ụzọ dị otu ahụ na-ala ndụ ya n'iyi ọ bụ ụri mgbe o ruru afọ iri atọ na asatọ ka ọ bịara cheta n'ezie na mgbe ya nọ n'ụlọ akwụkwọ nke ọta akara na ya bụ otu n'ime ndị nke na-eme ka ndị mmadụ na-enwe obi ụtọ ebe o nwere ike ime otu ihe ma ọ bụ nke ọzọ ndị mmadụ achị ọchị nwee obiọma nwa agbọghọbịa bịara laghachi n'ụdị ndụ ahụ na-adịghị anya ndụ ya agbanwee na-adịghị anya ọ chọtara ọtụtụ ihe nke ọ na-achọ n'ime ndụ ya n'ihi na ebe ọ nwere ike ime ka ndị mmadụ chịa ọchị ya mee ya rue n'ogo nke ọ bụ tutu gaa ahụ ihe ọ bụla nke ọ na-eme ị ga-akwụ ụgwọ ụzọ ahụ ka nwa agbọghọ si bịa bụrụ onye gbanwere ndụ ya m na-agwa gị n'ụbọchị nke taa gị onye na-ege ntị ihe ndị ahụ ị na-eche bụ nramahụ nye gị ihe ndị nke mụ onwe m na-eche na ọ bụ nramahụ nye m pụrụ ịbụ ihe nke a ga-agbanwe ya bụrụ ụzọ anyị ga-esi wee dị ndụ nke nwere afọ ojuju ụfọdụ n'ime anyị ewerela onwe ha hasa kụkụwa aka na-achọghị ime ihe ọ bụla n'ihi na otu ihe ma ọ bụ nke ọzọ bụ nke kọrọ n'ime ndụ anyị ụfọdụ n'ime anyị emechiela anya ha ịhụ ihe nke chineke tinyere n'ime ha bụ onyinye nke ha pụrụ iji dị ndụ n'ụwa ụfọdụ n'ime anyị ewerela ụdị echiche a ha hụkwa ihe dị mma n'ebe nwaanyị ha nọ ha hụkwa ihe dị mma n'ebe ụmụ ha nọ ndị enyi adịghị mma ọtụtụ ihe laa n'iyi n'ime ndụ ha onye ka ị chere na o zuru ọ dịghị onye zuru onye ọ bụla na-agbakwasị ụkwụ n'ihe nke ahụ ọ hụrụ chineke nyere ya ike ime ebe ahụ ka ndị mmadụ na-agbagide ụkwụ bụ ndụ bie ndụ nwere afọ ojuju m na-arịọ gị n'oge dị ugbu a ọ bụrụ na okwu ndị a bụ nke na-emetụ gị n'obi ya bụrụ na anyị nwere ụdị nramahụ a nke a na-akpọ aha biko ka anyị leba anya n'ime ndụ anyị chebara onwe anyị echiche lefuta otu ihe nke chineke tinyere n'ime anyị ma rịọ chineke ikike nke isi n'ụzọ dị otu ahụ bụrụ ndị ga-agbanwe ndụ anyị ọ bụrụ na ị mee ihe dị otu a gị onye na-ege ntị gaa hụ na ị jupụtara na amamihe karịa otu ị na-ele onwe gị anya ma mgbe ị na-eme nke a ana m asị ka chineke duzie gị ụzọ ka ihe gara gị nke ọma ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na agbagoju gị anya ịchọrọ ka anyị leba anya gbalịa kọọrọ nwanne gị nwaanyị n'ekwentị na 0706 363 7224 0706 363-7224 mara na ị nwere ike idetara anyị akwụkwọ email adreesị anyị bụ arigiria at at maọbụ ma ọ bụ at gmail com at gmail ezi enyi m mara na ị nwere ike ige ozizioma nke taa na awr.org gị tinye asụsụ Igbo awr.org chekwụta itinye asụsụ Igbo ka anyị nọ nwayọ mgbe anyị ga-anabata onye mgbasa ozi ma gị abụ ọma nke ga-ewuli mmụọ anyị ezi enyi m na-ege ntị ka anyị were ohere ọma kelee onye okenye eze nlewemchi onye nyere anyị ndụmọdụ nke ezinụlọ anyị na-asị ka chineke nọnyere gị ka chineke gbaa gị ume ka ngọzi na amara ya dakwasị ezinụlọ ya n'aha jizọs amen chineke oge ya kacha mma esogbula onwe gị n'ihi ọnọdụ gị chere oge nke chineke ọ ga-aza ekpere gị jisi okpukpe gị ike ọ mba ga-aza ekpere gị jisi okpukpe gị ike ọdala mba n'oge nta ị ga-anụ olu Jizọs Kraịst ọ na-asụ Qui te jisi okpukpe gị ike ọdala mba chere chineke oge ya ọkacha mma esogbula onwe gị n'ihi ọnọdụ chere oge nke chineke ọ ga-aza gị jisi okpukpe gị ike ndị Seventh Day Adventist Church Choir amaokwu aba unu emeela na abụ ọma nke unu nyere anyị n'ụbọchị taa arụ ekpere anyị bụ ka Chineke nọnyere unu ka ịhụnanya ya bara unu ba n'aha Jizọs amen n'ọnụ nwayọọ na-etufu oge onye ọma na-ege ntị mgbe anyị ga-anabata onye mgbasa ozi nwa Chineke tere mmanụ onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ ihe dịrị gị na mma gị onye ọma na-ege m ntị n'oge a olee otu ị dị ka amara chineke bara gị ụba ma nọnyekwara gị ohere ọzọ dịkwara anyị n'oge a ịnụ okwu chineke nke na-agba anyị ume ma tupu anyị a na-aga n'ihu ka anyị kpee ekpere ekele na otuto dịrị gị gị onye na-adị mgbe niile bi ebi n'ihi ịhụnanya gị na obi ebere gị nye anyị imeela na ịgbaghara anyị mmehie imeela n'inye anyị ihe oriri imekwala n'inye anyị ahụike n'oge nke a anyị na-aga ịnụ okwu gị nye anyị mmụọ gị ka anyị wee nụ okwu gị a ma ghọta ya ma tinye ya n'ọlụ ka ihe wee dịrị anyị na mma n'ime ndụ a n'aha jizọs bụ onye nwe anyị emen anyị ga-ewere ihe ọgụ nke akwụkwọ nsọ site n'akwụkwọ samuel nke mbụ isi abụọ amaokwu nke mbụ na nke abụọ samuel nke mbụ isi abụọ amaokwu nke mbụ na nke abụọ ha na wee kpee ekpere sị ọ na-atọ obi m ụtọ n'ime jehova mpi m adịwo elu n'ime jehova ọnụ m asawo mbara n'elu ndị iro m n'ihi na aṅụrịwo m ọṅụ na nzọpụta gị ọ dịghị onye dị nsọ dị ka Jehova n'ihi na ọ dịghị onye ọzọ ma ọ bụghị gị ọ dịghịkwa oke nkume ọbụla dị ka Chineke anyị emen isiokwu anyị taa bụ ha na ịmụta ịbụ mmadụ ha na ịmụta ịbụ mmadụ anyị bịala anya n'ọtụtụ aha ma ihe omume a na-ekwu okwu ya n'akwụkwọ nsọ ha na-abụ otu n'ime ndị ahụ ọ na-abụ ekwu okwu ha ya agbatụ mmadụ n'obi n'ihi gịnị ha na-abịara bịa lụọ di ya na di ya na-ekpere chineke na-ekpere chineke ọ mụtaghị nwa ya na-agakwa n'ihu n'ikpere chineke ya bịa ruo mgbe di ya lụkwara nwaanyị nwaanyị ahụ mụtasị ụmụaka ya na onwe ya ka nọkwa ọ dịghị nwa ọ mụrụ abịa n'ogige n'ụbọchị nke ha nwaanyị na-enweghị nwa ọ dịghị aka ọrụ o nwere n'ihi na ọ bụ na ilekọta nwa bụ ihe a maara bụ aka ọrụ nwaanyị n'oge ahụ ọ dịghị dị ka ụwa anyị ugbu a mmadụ nwere ike fụọ ya gaa ọrụ bekee ma ọ bụ ya ahụ ihe ọ ga na-eme iji na-eme onwe ya obi ụtọ dịka mmadụ mgbe ụfọdụ n'ihi ya ha na na-anọ na mgbe niile na-elekwasị chineke anya n'agbanyeghị na ọ nọ na-elekwasị chineke anya o ruru otu ụbọchị ya gbajuo ya n'obi ya ga ịkọsara chineke dịka o si wee dị ya ọnọdụ a ha na-ahụrụ onwe ya ọ dịla ndị hụrụ onwe ha n'ọnọdụ dị otu ahụ n'oge ochie ọ bụ udiri ọnọdụ nke sara hụrụ onwe ya ya si abraham di ya ngwa kpọrọ ọnụ nwa odibo m ka m lee ma ọ ga-amụta nwa n'aha m dịka Chineke si kwe gị na nkwa ọ bụ ọnọdụ dịrị nke a Richel hụrụ onwe ya ya si di ya ma inye gị m nwa ugbu a ma nwụọrọ gị ma egbuoro gị onwe m di ya ji si ya ị na-ekwukwa n'otu a ọ bụ Chineke na-enye nwa ọnọdụ nke ha na-ahụrụ onwe ya abụghị ọnọdụ dị mfe dịka n'oge ahụ si dị mana site na amara chineke o lekwasịrị chineke anya n'ụbọchị nke a anyị na-aga ile anya anyị na-ekwu okwu ya ọ dị ọtụtụ ihe ndị kpaliri ya ọ dị ọtụtụ ihe ndị wutere ya mana tupu anyị elewe ihe ndị ahụ anya ka anyị lebada anya na nke a na-agbanyesị na ọ nọ n'ihe iri uju nke enweghị nwa nwunye di ya bụ penina na-eme ka obi na-ajọ ya njọ si na mgbe rue na mgbe site na ị na-eme ka mmụọ ya na-adị ilu kama ime ka obi na-adị ya mma ebe ọ nọ n'ihe mgbu nke enweghị nwa nwaanyị abịa ya na-akpavọsi ya iwe na-eme ka ọnụma na-adị ya mgbe niile mana ọ dịghị mgbe ha na-alefuru anya n'ebe Chineke nọ n'agbanyeghị ọnụma na iwe nwunye di ya na-akpasu ya ihe ọzọ anyị chọrọ ileba anya ugbu a bụ gị onwe gị dịka mmadụ na agbata obi gị n'ebe ị na-arụ ọrụ n'ezinụlọ gị ị na-ebi ndụ dịka penina ịla nọ na ị na-emevọsi mmadụ iwe na-eme ka iwe na-esu mmadụ n'ihi ihe nke ọ na-agabiga ị na-ewere mmanụ na-awụnye n'ọkụ na-ere ere gị onwe gị dị dịka ha na ị na-elekwasịkwa chineke anya ka ị na-aga chụwa onye iche n'obi si na ọ na-emegide gị na ọ na-eme ka ihe siere gị ike ị na-ahapụ ilekwasị chineke anya lekwasị onye dị ụtọ anya ọ bụ ihe ị kwesịrị iji onwe gị ọ bụ ihe mmụta nke anyị na-achọ ileba anya n'ime ya n'oge ndị a n'ihi ha na nọ na-enweghị nwa n'ime enweghị nwa ya na ọkwa n'elu nkọrọmọnụ na ịchị ọchị site n'ebe nwunye di ya nọ ọ bụghị ndị amaala ma ọ bụ ndị ikwu na ibe ndị ọzọ nke a bụ nwunye di ya ya na ya na-ehi ụtụtụ ehihie abalị mgbe niile ha na-ahụ ya na-anyavọsi ya iwe olee otu ị dị olee otu isi si na-ebi ndụ gị chebana nke a uche ka anyị kpee ekpere onye nwe anyị nna nke bi n'eluigwe ịmazuru ọnọdụ anyị niile n'oge a mgbe ọnọdụ anyị dị ka nke ha na mekwa ka anyị lekwasị gị anya mgbe a na-achị anyị ọchị mekwa ka okwukwe anyị si ike n'ebe ị nọ ka ihe wee dịrị anyị na mma n'aha jizọs bụ onye nwe anyị onye unu anụla ka anyị na-ewetara unu Adventist World Radio ezi enyi m ọma na-ege ntị ka anyị were ohere a kelee nwa Chineke tere mmanụ onye mgbasa ozi chukwu na-enye arụkwe onye nyere anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ arịrị ekpere anyị bụ ka chineke nọnyere gị ka ọ na-agba gị ume ụmụ nke pụrụ gị n'ahụ ka mmụọ nsọ chineke dakwasị gị imeela onye mgbasa ozi na ozi ọma nke nyere anyị n'ụbọchị taa ezi enyi m ka anyị werekwa otu aka na-ekele ndị nyere anyị abụ ọma n'ụbọchị taa unu emeela ekpere anyị bụ ka ịhụnanya Chineke nọnyere unu ma nwanne anyị nwoke onye okenye eze nlewemchi onye nyere anyị ndụmọdụ nke ezinụlọ anyị na-arịọ ka Chineke nọnyere mmadụ niile gị onye gere ege ma ndị kwupụtara nọ ka ịhụnanya Chineke bara anyị n'ụlọ ụba n'aha Jizọs amen ezi enyi m mara na ị nwere ike ịkụrụ anyị n'ekwentị na 0706 363 7224 0706 363 7224 maọbụ gị detara anyị akwụkwọ ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị na-achọ onye gị na ega ga akwụkwọ nsọ Chineke detara anyị akwụkwọ email adreesị anyị bụ arigiria at yahoo dot com awrnigeria at yahoo dot maọbụ awrnigeria at gmail dot com at gmail dot com onye ọma na-ege ntị mara na ị nwere ike ige oziọma nke taa na awr.org gị tinye asụsụ Igbo awr.org chekụta itinye asụsụ Igbo ka udo na amara Chineke nọnyere anyị niile n'aha Jizọs amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine lowrence na si echi ka anyị zukọkwa ndewo